for KC to put body is an applause. Ka one. Now let me come back to you, KC Limpopo. O nwere ife a na akari Mgbe ị na-ele anya fụ na ụmụazị a abara na-adọ gị ka taịka jeneretọ a na-adọ gị na gị if I were you KC na bụrụ if I were you that guy ahụ ị kpọrọ ka o the second you wouldn't have called him yes if you ga-emebeghị kpọọ ka ịkpọọ ọjazi igbo na credo esi ya ah, com ha abịa ha abịa gị na arab asagharịgharịa another endorsement or aha kwa biko ndị be anyị kenekwa mụ n'ọzọ abụkwa nwanne nwoke ya mgbasa ozi biko na ọ nwere ozi na-akpọtụ n'efere mbụ unu mana kemgbe izu ụka na-abụ m ịtọ gara aga n'ihe na-ewuzi online bụ ọjazi igwe kredo na ka esi nyekwume kwụrọ na mụnwa kwuwapụtago wee na-eche ka ikwu ezigbote okwu mma ege ntị maka na achọrọ m ikwu ka o si dịrị m n'obi ekwuo m ya mgbe mbọsị biko no mata ihe ọ bụla eme a ya eyuzeliri gị na dis indọstrị mmanwa ha eyuzugo m mana ọ bụghị ine ka ya bịa for you inwe courage inwe ebe ị na-aga they will use you in order to give you the platform you need everything is not all about money i keep saying this in itinye ego n'iru n'ụwa gị ihe ọbụla ị na-eme mana ọdịda gị elugo you make men and that make men ahụ you make will be the people that will give you money ịma mbịa buru ụzọ meet men buru ụzọ chọba ego no you have to make those men meet them make men then those men you meet ebe ihe nye gị ego achọrọ m kwunu nụọ this classic advice classic thought a J-Pac gwara ndị Igwe Credo regarding ha na this their KC saga I believe this is the end of it. Ọ bụ ha ga-ege vidiyo ananwa everybody jee na-akpu everybody ma onye ọbụla dị involve n'okwu a should go and rest. ho ha igwukwa ya nwaanyị nkebe eziokwu that boy gburu ọja gbute ọja ihe a bụ akara aka ya onweghị ebe that boy fụrụ ọja ihe ha na ọja ya dị afọ sapụchakwa ihe ananwa ka esi bia kpọrọ onye ọzọ na afọ ọja ya na egwu na egwu Oxlade afụwa ọja na-eme onye ọzọ fụwa ọja ịma the difference between ọjazi na onye ọzọ ihe a bụ akala aka this boy mana the main thing bụ nna biko hapụ fọmfoju akpa hapụ ihe a ya enweta enweta mana focus on the men that comes around you in this time those men will be the one to make you na nenu vidiyo nwere na nachata azụ ọzọ ndebe ndị anyị kelekwa nke onye chiri ya zelu ndụ mmiri ndụ azụ ee eh, vidiyo a chọrọ imegide abụ eh, concerning Ojazi Ojazi Igbo ee eh, ya bụ ife na-etrend lot of people na-asị m same je back we never see your own video ị mara mmadụ arọchi eme vidio like that because of gịnị ka m nwee ike dajuo adajuo jụnwụọ ya bụ okwu a jụnwụọ tupu mma na-ekwu ya bụ okwu ee ime anya ị ga-afụ na ka esi Limpopo jere were onye ọja ọzọ wee gụkwa egwu ọzọ yes ee eh, nekwana ya na na ya bụkwana igbo na tekno na-eku ukukwe egwu ọfụ with other big celebrities ha je edebe ife ọma ife ọma ịchọrọ igbo mana ọ bụrụ na jụọ nke m okenye na my own part na my own level m ga-ekwu wee sị na ka esi Limpopo emechagoro ọjazi ihe ọma ọ ga-emere adị m ekwukwere ka m prezi ka esi m ka emechaa atọ ka esi mmehie n'ihu m ka emechaa gwa ka esi ebe o mere na-emeteghe mana nke a let us stay the fact ọjazi igbo niile o nwere ihe nchọrọ iwepụ n'ime obi gị nwanne m na m akaghị agwa gị bụ Ajọyị, mana nwanne m na agwara m gị agwa bụ ezigbo oyi small boy mana ego ọ na-akpa akpa ada eme ego na small boy ego bụ by grace ife nchọ ka eme ka ịmata ịbụ onye onubi ya ka ji etinye ọnụ onubi bụ nnewi south ya na ụkpọbụ nwanne ife nchọ ka ịghọta aghọta ma ọ bụ ka ị pratis ya bụ kaba ahụ ka ị nwe ife a na-akpọ humility elego m fụ na nyabụ bụ humility ahụ ị na-ala akị ya ị na-ala akị humbleness ka eyi usuo gị masịnyeghị nye gị ife ị na-enweghị in this life man person must use you yes gwa kene m batara na today na nollywood indọstrị ma ọ na music ịndọstrị na-enwere one or two person ga-eyuzu eni ka a ghara ịdịzi two wise a sị anyị megịnị baịbụl sị anyị anyị mara ife ee eh, dịka agwọ mana ya atụ na atụ dịka nduru mmadụ ga-eyi usu ma ọcha yes let me just say it mmadụ ga-eyi usu gị igwe gredo ya my very good friend mana mmeghe okwu ka m kwujọọ gị ara mmeghe okwu ka m kwujọọ ụwa ya nọba eziokwu mmadụ ga-eyi usu gị n'ụwa mana eyi usu ohi ebe jọrọ njọ chineke ejiri aka eme gịnị tụwarara gị ajụ ada agba ada agba ada agba destiny mgba destiny bụ aka nchawa ọjọzi ibe m ji agwara gị ihe akịta bụ ọ naghị adị njọ abata na platfọm na soshal midia a na-ekwu okwu ọjọọ one particular person adara na-ekwu okwu ọjọọ ma ọ bụ okwu ọma a na-agara ntịgharị gị interview a of na-afụ gị it will affect your life in future ịbịa kịta na-ekwu na ka esi ji ụlọ ụgwọ na ka esi ya eme nke a ka esi yebe nke a ka esi pe ọsawa our royalty kush royalty if i may ask kush royalty etu anyị sikwa egbu ọja ka ọda ọja pipụl sikwa egbukwa ọja na beria na-egbukwa ọja na wetin na-egbukwa ọja na ibisa ịbịa na ibisa today ndị na-egbu ọja karịrị akarị ịbịa na ọka na anambra ọ dịghị obere ya ceremony ndị na-egbu ọja gbuo perfectly ha aka aka but grace found you akpọ gị ọrụ ebia ọrụ okeshọn gbusie ọja na okeshọn ọja gị tọọ ụtọ asị gị let's go and make a sound for that fact na Casey and his family and the five star music and, his, and their family and the e-money akpọrọ gị jee na studio rụsie egwu that one alone because i watched the video unu nọ na one of the best hotel that one alone enyego gị platform ị ga-eji mee sell in life i remember na Kcee and all those celebrities ha chara emekọ ife ọnụ ha fụ onye gburu ọja na nke Kcee P-Square ya achụ ka onye gburu ọja asị na ọja piano Davido ga achụ ka onye gburu ọja asị na ọja piano ee Olamide ga achụ ka onye gburu ọja asị na ọja piano enyela gị platform ime gịnị ime sel so gịnị ihe pụtazi again na-ekwusi nye gị ego everything is not all about money somebody can give you money were obi amụsụ taa gị na ego you will not go far in that money. The most important thing, good name is better than money. Now, the same platform a ah, ka esi nyere unu onye ka teknọji wee fụ unu a na-ekuku sound nye other big celebrities wee phone, and a na-ekuku sound without that KC or Jazzy, you and I know that nobody will know you till date. O nwezie onye ma gị na ịmara ọnụ ike nke Chukwu na ọ na-amara Chineke for KC to put body is an applause. Car one. Now let me come back to you, KC Limpopo. Ọ nwere ife a na-akarị akarị. Mgbe ị na-ele anya fụ na ụmụazị a abara na-adọ gị ka taịka jeneretọ. A na-adọ na-adọ gị na-adọ gị. If I were you, KC. Ife m na na ọ bụrụ mụnwa o, if I were you, that guy ahụ ị kpọrọ ka o gbuoro gị the second ọja. you wouldn't have called him yes if you ga-emebeghị kpọọ ka ịkpọọ ọjazi igbo na credo esi ya com ha bịa ha bịa gị na ana ba asigharịgharịa another endorsement or another deal ugbu ọrụgara gị ọcha aha kwa number one that music will sell i am not saying that na egwu ịkọrọ ọfọ atọrọ ụtọ ka esi egwu ịkọrọ ọfọ tọrọ ụtọ mana ị na-anya efu na m ekwu nke m eziokwu ọ tọrọ ụtọ mana ọcha ha acha ka nke ọjazi ọcha ha acha ọ bụ na ị kpọrọ ọjazi na kredo si ya ngwa bịanụ ka emegharịba sound you will take the word on our way onwere onye ga-amanị the next thing ozugbo bụ ndị na-agba wọl na kredo na ọjazi na a na-agba five star music mgba this and that ikpe onye ọbụla n'ọkpa ozugbo burukwa that small boy n'aka ikuru that small boy n'aka again unu emegharịkwa new sound ọsara ọkụ onye ọbụla ewere e, grievances ya niile na ekworo na obi ọjọọ niile megide gafuo na main road igosi ife a na-akpọ gịnị nkarị inyere abụọ 5 million naira o nwere ihe ọ dị gị kee ị na-abata na okeshọn fee ego karịrị ego na aha brother e-money na-abata na okeshọn fee mmadụ 10,000 dollars which is about 10 million ha na-efe mmadụ 5,000 dollars 1000 as the case may be o nwere ife ọ dị ka igosi ya nkarị ife a na-adọ afa gị ka ata aka ji remember ihe a katọrọ afa gị na emekwara ya tisi royalty na asị egwu e a ịkọrọ ọfụ omebego ya affect go to comment section ọ bụ na ị ga-ekwe m ka ị na-abụgasị comment ndị mmadụ ha gara asị ee eh, you know, they drop negative comment about that guy gburu ọja mana asịrịkwa gị na ọdụ ọda ayọ asịrị m na ọ iwu mana asị gị na ọ ihe mụnwa ya eme ma ọ bụrụ mmụ so ịchọọ ịghọta vidio a watch ya to the end don't come and watch one minute and start commenting because others are commenting this is my own take on Ojazi Credo and um, and uh, KC Saga I just want to make common sense my name still remain Maazị Jekpa Agokwuanyonu omekantị nụ na nke ikpeazụ a ekenekwa m ụlọ ọzọ biko ka isi na-enecha vidiyo kaba arụ na sọskraịbụ la gbela notifikeshọn ka ị na-enweta notifikeshọn mgbe ọbụla anyị tiri fụ kachasị mkpa gbabụrụ biko ị na-enecha shie ma sọskraịbụ kwana na YouTube chanel anyị ọnwezigbo ihe ọbụla ịchọ okwu regarding this video ị na-enecha ma ọda vidiyo si ya biko kaba arụ tila ya na kọment sekshọn ka anyị nwee mgbe ọzọ ndebe anyị